ụmụ igbo ụmụnne m ana m ekene unu aha m brọda Paul Chigbo ọ na-ahịọ n'elu na-ahịọ n'ala ee eh, mana ana m ekene onye ọbụla ọkwa na otu o kwesịrị ịdị maka ọ bụrụ na ọ dịrị otu a ịma na ụwa ama dị interesting o mere ụwa ọtọ ụtọ maka anyị ncha niile na-akpa ofu agwa na-eme ofu omume bụrụ ofu iru bụrụ ofu ahụ ịma na ụwa ama atọ ụtọ ọ dị iche dị na nghọta na omume ọ bụ na isi o aghọta ya ịma ma na nghọtafie ma adị na-adị nghọtafie dịgodo nghọta were ọnọdụ ozi ndị wee bịa taa bụ ihe gbasara akwa ọkụkọ tiwara akị nke mbụ bụ maka ya na jee pak mana achọzi m ikwu maka akwa ọkụkọ taa maka enwe ndị kpọrọ m na fonu mkpụrụ mmadụ one ma one nwee ndị zitere m ozi ee si kedu ka m si na-epromoti ife ọjọọ ka ka m si na-akwado akwa ọkụkọ na ife ọjọọ na-eme this and that ozi m ji bịa tata bụ ọkpụkpụ ọ bụrụ milk maka e nwere bone nwee milk as far as gospel of Jesus Christ is concerned ka m nye unu ya ka ọ bụrụ ndụmọdụ ụmụnne m ife dị na nkụzi wee akụzichaa oru olu gị klaasị ahụ ofu onye gbaa first ka onye ọzọ gbaa 50 gosi na nghọta anyị ncha niile abụrụ ofu the same lectures the same subjects the same school fees the same school the same uniform the same teachers mere attend the 50 students mana ofu onye gbaa first onye ọzọ gbaa 50 ọnya na nghọta dị n'ụdị n'ụdị our understanding abụrụ the same akwa ọkụkọ nwanne anyị nwoke a unu na-ahọ ka unu ghọgbuo esoona m ugboro ugboro wee tinye ọnụ n'okwu ya mana afọ m na ụfọdụ aghọtachara na-ayọ m nsọ ka ọ kọwalụ gị ife onye nwe anyị chọrọ ọsọ eluigwe anyị na-agba ya na mkpụrụ obi akọwara m na nke mbụ m kwuru ekwu ihe dị iche na self righteousness na the righteousness of Jesus maka ife a ka ụfọdụ aghọtara maka otu ndị mmadụ si afụta onye na-agafe ụzọ maọbụ onye ekworo n'ife ikwere ọ bụrụ na chukwu tiri jọjmentị n'aka mmadụ ee eh, ka m gwa gị eziokwu iji enigwe anyị adị impossible but thank God na ọ sị nọ n'aka ya judgment is for me without patience you can never be a good teacher without patience ọ ndidi ka onye nkụzi ji erite nwa akwụkwọ n'uru no matter how stubborn ụdị itibọrịba ọsọ ọsọ eburu iti mpacha akwụ iti all patience ị na-afụta nwanne ya akwa ọkụkọ na ọ dịgo condemned he cannot be redeemed again based on our faith o oh, maka nyanwa ee eh, bụrụ na ọ ghọtara ya otu isi ghọta ya ife niile ama dị n'afịọ ife dịka nwanne ya nwoke St Paul Paul the apostle nwoge o je na Athens wee jee nọnyerụ ndị na-efe arụsị ha na ha nọrụ akpaba nne ọtụtụ ife kpaba sọsọ ya ma ife o bu n'obi wee jee maka motive behind our action ka chukwu na-ene anya o wee ruo ebe ahụ e wee kpọgide ọtụtụ chi kpọgide enwe nke a kpọrọ unknown god ọ bụrụ ebe a ka ọ nọ wee introduce our lord jesus christ gwa ha na ọ ma afa chi nke a wisdom amaka ana m ayọ chineke ka onye m ya na-atọ ịkwa gị alụ yọba chineke ka onye gị ya you may not like my message nsogbu adịrọ ọ bụrụ every passage na bible dị interesting o nwere ebe na-akpọ nkụ ka achịcha ife dị ka Matthew chapter ije gụọ genealogy of Jesus Christ ya na-asị kedu ife edere ife na Baịbụl mana o nwere uru ọ maka ịgụrụ ya na-aga ife ebe a na-akpọsị ndị ha na Jizọs nọ n'ofu agbụrụ ifu ebe emeshọn Rehab duzie onwe gị kedu onye bụ Rehab Rehab bụ akwụna ama afọ ya dara ụda n'akwụkwọ nsọ Rehab mana afọ ya dị na genealogy of Jesus Christ ọ bụrụ tata ka a sị ụfọdụ n'ime anyị daa akwụkwọ nsọ anyị ekwedenye ya Bible is a complete book o dedo ka chineke si wee fụ david n'anya dekwa ka david si wee kwa iko aponishie ya god taba ya afụfụ ọ dị same bible o dee ka samson si wee dọwa agụ ọnụ dekwa ka samson si wee kwa iko wee na ndụ ya n'iyi ọ na the bible mana taa anyị na-epretende everybody be kristian nwere past ọgwụcha nọ n'ebụrụ born again ị mara ife bụ born again ị na ị kwesịrị inwe past i was but now i am o kwesịrị ịdị in your life so kedu ife bụ nsogbu gị akwa ọkụkọ akwa ọkụkọ akwa ọkụkọ and the so many other people are there eme ife ikwere na ya ụfọdụ sị m na ọ na-anaghị utu n'iyi ọ na-eme nke a na-eme nke ọzọ ọ na-anaghị utu n'iyi kee maka ndị akwụna o nwekwa ọtụtụ na-ebu akwụna so akọndemụ ife akwa ọkọ na-eme mụnwa so wee kwuo na ife gbasara ọgwụ dị njọ oke ite biznes dị njọ mana ihe agbapụ egbe so mgbọ ọ igwu okwu adọrọ mma ịtụ ịgbapụ egbe iwere ọkpọ wee so onye ahụ mgbe egbughị iwere ọkpọ kụtuo ya efe mmadụ ajụ ọ dara anyị eme nkwatu ọ bụrụzie na ọ na-edestroy so many yus nke mụnwa sogo wee manye ọnụ dọọ ụmụ okorobịa aka na ntị ka ị na-agwazi nyanwa na-edestroy so many youths ka ị na-agwakwa dos yut ajụjụ bụ those yut na-ejekwu ya ebee ka ha si wee pụ ọnya ka m ji wee kwuo give your a good food allow the ship to go out the sheep will return because there is a better food at home ọ bụrụ ọbụrụ na ịzụrụ ụmụ gị ọfụma ha na-akwụgharị bụrụ ọfụ oge ị na-ejezi na paakị ebe nwa gị na-arụ agbụrụ na-abara ha mba nwaanyị ha ji ana nwa gị n'iyi gị nwa na onwe gị nọ n'ụlọ wee pụọ ịma ife ị na-eme ọ dị isi utu na-akwụgharị eji agwa ọgwụ ị jụọ n'onwe gị ajụjụ kedu ife kpata ha ji apụ ọ bụrụ na oke ọchịchị ọ bụrụ na okwu ego ka a na-akpụ n'ọnụ oge ncha money bụrụ the center of the message ka wee pụọ na achụchụ ego nke na a na-ekidnapụ pastọ kidnapụọ fada kidnap men of god wee bute nya bụ ego bịakwa n'ụlọ ụka were ga ha natakwa men of god jee n'ụlọ ụka ọzọ were ya nye onyinye ebe ọ na-ego ka akpụzi n'ọnụ ọsọsọ ọgwụ ga-eji ana mkpụrụ obi n'iyi ke maka onye akwụna onye akwụna nwere ofu onye ya na ya ya edine biznes e kolapsụ o destroy ya a ma ndị ọgọ ma ụmụ ekwesị iji ego ahụ wee zụ ma ụmụnne eji enyere aka ma ndị scholarship sọsọ ofu onye ịma destinis ofu onye akwụna nwee ike na 1000 men n'iyi their destinies mana based on our limitation otu anyị si afụdebe na ebe anyị madebe sọsọ ife anyị ma bụ na onye na-agwọ ọgwụ e nwere so many ways esi ana mkpụrụ obi n'iyi and by the way ka m jụọ gị ajụjụ ị ma na akwa ọkụkọ was a Christian otu a ka ọ dị ọtụtụ ụmụ okorobịa na-agwọ ọgwụ go and check their names ha nwechara baptismal names ha bụbụ ndị ụka what happened what transpired jụọrọ onwe gị ajụjụ a we missed it anọdụ ebe a na-ahụ ka ihe ogbuo ofu onye o nwere onye buru mgbawa azụ ife ọsọ anyị na-eje n'ụka we have to take it easy ọ bụrụ this approach ka ihe esi wee rite mkpụrụ obi n'iyi ọ bụrụ ha na na onye nsọcha n'ụzọ mụnwa na onwe m ji maka ndị dị otu a wee bịa ọ ndị a ka asị m bịa chọta asịrọ m bịa gbuo ha jizọs came for them ma ọ bụrụ na isoro mkpa dibịa na-akpa onye arụ adịrọ ọ ndị dị otu a ka onye nwe anyị ji wee bịa nwụọ ọnwụ ọ bụrụ iburu ụzọ chegharịa ise ndị elu ndị ọzọ Holy Ghost fire iburu ụzọ chegharịa a condemn others who gave you that right of judgment ife ọ na-eme adọrọ mma you correct in good manners akwụkwọ nsọ kwuru ya ee enyekwa gift enye ha gift ị na-ebi ndụ mmụọ nsọ na-edu gị the spirit of God will always guide you mana open rejection and condemnation is never part of the gospel of Jesus Christ go and check the bible check the biblical record ndị court members na-enye scholarship na society na onye a nọ n'otu nzuzo ama nabata ya eh, isi na efuru mbe dibịa marakwa ka isi akọ maka ịmara ebe mmedebe nye nwa nwatakịrị si na ọda akwafu ọbara anyị mana ọgwụ adịrọ mma okwu onye ya n'ụzọ niile ọda akwafu ọbara na ịkwafu ọbara adịrọ mma na ọtụtụ ife ndị ọzọ okwu gasịrị ọ bụrụzie nọọ maka ọgwụ na ọgwụ ego sọsọ nke a na-ekwu n'ụlọ ụka ezugo idunye mmadụ ije gwa ọgwụ ego ahụ ka anyị bidogodolu bọọlụ ebe anyị nwa nọ let us fix it from our backyard ọ ndị dị otu a ka onye nwe anyị ji bịa ọ bụrụ na gị nwa na onwe gị soro, m nwa na ayọ Chineke ka ọ gụnye m na ndị oge mere ebere ọ na-afịọ n'elu na-afịọ n'ala ịma mmadụ onye St Paul gburu Paul the Apostle he killed so many people physical murder he attacked the church in the open gịnị mezie n'ikpeazụ he was one onye nọ na-ewere okwute tụgbuo stephen and stephen forgave him o wee dị ndụ wee rite mkpụrụ obi n'uru he suffered most and bịa bụrụ the most anointed Ma na oso na mmadụ 12 ahọpụta mana aka wee nye anointing maka ọrụ oje ka ịrụ peter ha eghuru ya anya ọkụ they worked with him they cooperated a na-akpọ ya ndị ọ na-azụ ma timoti filemon na ndị otu ya theophilus he was training them oh, a na-enwe soldiers ụdị mmadụ achegharịa ịma ụdị ya ụtụ ọ ya kpọtara kraịst anya ka m ji wee sị gị ọ bụbe kristian ọtụtụ ndị akwụna bụ kristians go and check ndị na-eje na nke ya bụ kristians afụna m onye akwụna na-aza angel fụkwa onye akwụna na-aza virginia antonia monica na ndị otu ya go and check their names ọ sị anyị na ọ bụrụ na ofufuo anyị rapụ 99 dị echọba ofu ife aba asaịmentị e nyere anyị nye ka ọtụtụ n'ime unu chọrọ iji ọnụ wee gbuo ọchụ onye ọbọ ya adịzikwa ndụ wee chegharị ọ bụrụ na ọ nachighata taa si na ọ bụrụ gị kristian ajụjụ m bụ ya ajụ ya ajụ ọ gị nwa jiki ya enigwe are you saved ọ bụrụ na trọmpet daa kịta are you rapturable ị na-apụ ị ya abụ jọji na your own case ụmụnne m ka anyị wee na ya nwayọọ maka onye nwe anyị dọkwara anyị aka na ntị na Matthew 21:31 na ọ bụrụ na anyị na-emekwa ife anyị na-eme na-ekwe anyị ka ndị ori na ndị akwụna bụ anyị zọrọ banye n'igwe maka ọtụtụ ohere anyị nwere ka anyị wee bie ndụ dị asọ ọtụtụ n'ime were ya na-emegara eme mmakọ na eri aka na ọgwụ ebe a na-akọ ndị ebe onye ọzọ ka anyị gosi by example ka anyị gosipụta ya na omume anyị inwe ike na-arụ aka na onye a na-eme nnukwu njọ na onye a na-arụ ana na onye a na-akwafu ọbara ife ị na-eme dị mma mana ajụjụ bụ gị nwa na-eme obere njọ rapụ na obere njọ gị ahụ ọ nyere gị ka amamihe nyere ọkụkọ inwe mentality of eh, nwanne prodigal son ee eh, nwanne ya nachigatara obi adịrị ya mma ọ chọọ ka ọ kpakọrọ akụnụba niile ihe bi n'eluigwe sọ gị ajụjụ nwere ịjụ gị ọtụtụ ndị nna kọtụ na-eji ego otu nzuzo ha wee setụlụ ọnwa bọyị ife dị mkpa bụ na ego enye dis boy maka bọyị maka afụfụ ọta inyochawa ebe ego si ama emetụ ego aka na ego e nyere maka afụfụ ọ tara ọ bịago oge afịa ego ị na-anara ya maka gus i nyere ya so otu a ka ọ dị mmadụ nye gị onyinye ife ji wee jụọ onye ịma na ọ nọ na kot wee bịa na wedin open hall wee nye gị gift ị ya ajụ ya openly ọ na ị na emebe di abịa na reception hall enye gị gift ị ya ajụ ya openly e nwere ike ịnara idebe n'akụkụ ma ọ na obi ga-anagideghị ya ọ bụrụ ime onye ahụ embaras kọndem ya openly ọ bụrụ ya bụ na ị bụ ezigbo mmadụ emetụchara m ife ndị a aka ibe mana na ụmụnna we share so many things in common a na-eke anụ ụmụnna ma onye otu nzuzo ma ndị ngọ mmụọ onye ọ na-ekere nke ya eme get together na ụmụnna anyị nche niile emekọ ife ọnụ mana ọ bụrụzie na gị bịa n'okwu arụsị ebe ha na-anọ ehe nke a baana n'ife nke mmụọ onye ga-akwụkwọ nsọ ji wee sị we n'obi not be yok e nwere so many things anyị nwere in common with mana ọ sị gị equally ọ bụrụ ife niile ka anyị na ha ya emekọ o nwekọsizie gị bịa ebe ahụ ọ na-agwọ gbesị na ịma abịa mana gị na-enwe ike ịfụ n'afịa ogonye gị ife unu nwee ike izu ebe a na-ele ife ogonye gị ife unu na-eri ekene unu bụ nebo ha na-arụ iro anyị si n'elu ya gba onye ahụ isi na onye ọgwụ ego dọbata transfọma adọnye gị ọkụ ahụ iso na-agba swich ọkụ a na-enwuru gị agbapụo mmiri iso na-echunye bụ mmiri ka anyị wee nye nwa ya ụmụnne m enwecha so many occultic people bụ lecturers ha nye gị lecture you receive it na lecture hall na skuul ebe ị na-agụ ife dị gị mkpa bụ na lecture ị na-erisive ụgwọ akwụkwọ ịkwụrụ kwụrụ akwụ in exchange kedu ife bụ nsogbu anyị enwe ofu ọga nyere nwa bọọ ya 600,000 o ji wee duo ya ụlọ aha one ma one gara aga ekpere ka anyị na-ekpe wee meghee ụfọdụ anya o wee bụrụ na ife nye nwatakịrị a 60,000 naira mana ego ego ọ dị 600,000 ife dị n'ụwa ife dị mkpa bụ mara otu gị ekwuona m ya na kristianity wee bandres ịma ịgba mba ịmara ebe ahụ ihe emedewe ife dịka onye ụka onye ka a na-ekpe ekpere mmụọ chukwu wee sị si were ego aja ego nwoke afịa nwatakịrị eduru n'ọfụ jee ka oge ọgị afịa ọgị ya wee du ọ nọrọ dị ya ọ nọrọ ebe o mee travel na Lagos wee nyopụta ka m ghara akpọ n'afọ afịa ome n'ala Igbo na ọ n'ebe ọ nọ wee nyopụta na eji ego abịa ịga afịa ife na-agbara ya ma gbara ya ama oge o ji wee kpọọ sekretarị ya na-ajụ ya na onye dị otu ọ nọ na shọpụ ọsị ya e eh, ederi ya afịa e o nyere unu ego e ebee ka ego dị ọ dị na drọwa o wee tie mkpu n'oke onu banye available flight na chighata oge a nwatakịrị eburu n'afịa gaa iro ịfụ na aka nsi abaa ya ọnụ mgbe o ji natighata ọ bụrụkwa ọgụ na mgbanwe ọ bịa na aya ebunye anya bụ afịa na ego ama aba na drọwa ya o wee be ruoro nyacha ma isi dị ya nọ ka a ghara akọna ka esi gba egwu eke mana ọ ghọ nya bụ nwoke afịa maka vileji ahụ ọ chọọ ka nwatakịrị ana nyanwa mechaa n'anya bụ vileji agha ka a nọ n'ụwa ife dị mkpa bụ mmadụ ti gị ọ bụrụ na gị na chi gị dị na mma ịkwụba aka gị ọtọ ife ahụ akwakọrọ ime gị ọtụtụ ego anyị na-ebi aka dị iche iche ife na-ekwu okwu ya bụ biko onye chegharịa nye nwere ụmụnne ya ndidi ị na onye iji omume gị wee tọghata ya aka dị stronger in the Lord karịa onye iji the west of your mouth onye iji omume gị wee tọghata ya aka dị stronger in the Lord karịa the west of your mouth ọ bụrụ na nne ezi ozi ọma ezi ya ka m any reverend any pastor any bishop no none of them influence me ana m ezi ozi ọma m ka o please the master of the church he that called me even na ya chineke oge ncha bụ nke m m ọ na ị na-ege ozi ọma nna adeziwe mgbe ụfọdụ ịfụ mgbe akwa ọkụkọ kwuru na onye ntorobịa ọ na-enwezuro ebe 5 milion na ozu nna mọchụwarị ka ya mma jee ka ine n'ife Ife gwara ya ka na-eka nsi wee gbaa ya akpụkpọ amadi eti ka esi wenye aka ọ bụzie na ị bụ onye nsọ na o nwere ebe isi emejọ chukwu taa cast ya the first stone him kwuru ya na Sam 7:11 that God is angry with a sinner every day every day god is angry with a sinner mana ọ sịrị anyị na ọ kpọrọ ha asị ife ọ kpọrọ asị bụ omume ha anyị eji patience anyị eji love wee na-enweta mkpụrụ obi akwa ọkụkọ bụrụ nwanne gị ihe akpọ ya asị ya disown ya you don't hate people na-eme ife ịchọrọ ma ife onye nwe anyị achọrọ kama anyị adị wise like a serpent dị humble like a dove mgbe onye nwaanyị na nwaanyị Samaritan nọ na Jacob's well ọkwa ụmụazị ya nyobere ya enyobe onye nwaanyị amazịkwa na nwaanyị a na-agba n'Iro. na ụmụ nwoke 5 ka ọ na-ejekwu ife a ka ha na-agbakọ ọ bụrụ obi mmadụ obi mmadụ dị jọjimental obi mmadụ mere mgbagọ obi mmadụ a na-echeka negativ mana ọ bụrụ na ịdị machọ iwe spiritual growth ịbụrụ okenye na mmụọ ịya ga-aghọta meseji na preach ọ ya ka m wee sị na ọ bụrụ milk ka nji wee bịa n'ọbụl so the character anyị na-edisplay so na-achụpụ ndị ntorobịa n'ụlọ ụka ọkwa from top to bottom from go bishọp mention them the character a na-achọ unity the virtues eji ama eji e ama ndị na-eso ụzọ kraịst a na-achọ ya achọ ọ bụrụ ikpokọrọ crowd na-ekwu okwu new site new site ụfọdụ new site ụfọdụ the latest church ụfọdụ the highest building ife ụlọ ụka ụlọ ụka macha mma mkpụrụ obi elu ule ị na-agafe new site mana mkpụrụ obi ka nọ na old situation kedizi uru ọba so ekwukwa m ya onye ọbụla iji karakta gị wee tọghata ya aka dị stronger in the Lord karịa onye iji the words of your mouth biko nwanne m ọ bụrụ ime attack men of God native doctors attack here and there kedu ebe ị na-eprofa solution kedu ebe ị na-enye ndụmọdụ St pal kwuru ya n'akwụkwọ nsọ Galatians 6 vers 1 onye nwe kwue na Gospel of Matthew chapter 18 from verses 15 to 20 ọ sị gị reprove one another If anyone is caught in a sin, you who are spiritual, restore such a one in a spirit of gentleness, considering yourself lest you fall into temptation. Unu afọrọ ya ọ ife ndị jụọ ọ bụrụ na akwụ ọkụkọ chegharịa taa ị achụpụ ya n'eluigwe onye ori nọ n'elu obe nweta the grace of dying minute ọ bụrụ na ị na ebe ahụ ịdọdị ya n'ụkwụ na ọ ma apụ ọ ije n'eluigwe kpọchie gate maka ụdị nghọta nwere the mentality of Jonah eh Jonah dị holier than God chukwu nna chọọ ka ndị Ninive chegharịa Jona chọọ ka ha dị destroyed na ha eme na arụ mebigo oke afụpụrụ m njọ Chineke nwere ike gbaghara I have never seen so ebe na-emere onye na-eme ife chukwu achọrọ ebere bụ ụbọchị oyi ekubi the mercies of God emega spy mbọsị ọbụla oyi ekubi ma ọ na o his mercies for granted so ka anyị ghara eji na Jonas mentality Chineke chọọ ka ndị Ninive chegharịa Jona chọọ ka ha dị destroyed unu afọrọ ya ekpere ka ị ya dị ekpere ụmụnne anyị amara eme eyuzu m akwa ọkụkọ as a case study ọ bụrụ nọọsụ ya ọtụtụ n'ime anyị na-agafe ụzọ atụrụ kpafuru akpafu ma ndị ji mma magbu nwanne ha efu na onye aji mma magbuo nwanne ya ozu niile a na-ebunata from various countries ọ bụrụ ndị be anyị eh, ma ndị na-anwụfu na mba o nwekwa ndị na-egbu nwanne anyị na mba nie ya na mba adama ụfọdụ ama amadị na o gburu mmadụ ọsọ chukwu ma nke onye na-eme ebunata oke moto a n'anya mana onye na-eme nke afọrọ n'anya a na-agwa ya ife ọ na-eme o ntị na-anụ ana m ayọ biko onye nwụrụ ama ibe ya efuna ekpere ka ị yada ekpere ụmụnna anyị ọ bụrụ na i buru ụzọ chegharịa nwere ha ndidi maka ọ na ndị bụgo ụzọ chegharị so na wee sodo gị ịma nchegharị maka enwere lọf iyi afụ that will attract you to Christendom e, ekpere ka ị yada ebe ka ha nwee encounter with Christ I believe that encounter will make a difference in their lives our power is to preach then God has the power to convert afa m bụ brother Paul Chigbo zisa ihe onyonyo a isoro anyị na this Facebook God's Agenda Productions sorokwa anyị na YouTube God's Agenda TV ka emesịanụ God's Agenda Production the best of all